ebe a ka a na-ama ebe ọgwụ o wuli o ruola gị ewurela m kedu okiri adị ebe a oke oke m nọ ebe a ka a na-amụ ya bụ ọgbọ a na-agụ na akwụkwọ ndị a na-ebe a ka a na-ewegodi mba ndị a na-ebe a were chewe ebe a ebe a ka a na-amụ ndị Yara ni ị makwara ebe ochere mba chere barista ka o wee ọ bata nwe orugwule gị na na-eme na-eme chigbo chigbo e nwere ego ona wura ofu di ụzọ ị na-atụ ya na redbik ma ọ kpapụrụ anụ ka ọ na-alaik nka wura aka gwuru anụ dị gị mma eh, akụkọ dị ihe o ji anwụjira ma ihe ịṅa anụ elu onye ya ewe ọ ruo na nke ndị abụrọ ọ na-achọrọ nke ha n'otu o ruo ebe a na-agba ndị bụ ndị Ọ̀gẹ́ bàkà rà. Sókè kàkàtàndélé sókè kàkàtàndélé làwọn àná. Gọ́yọ̀ sọ́yẹ̀ sọ́yẹ̀ sí Mísàkì ókè Mísàkì Mísàkì ẹ̀jẹ̀. Mísàkì ẹ̀wòrán ẹ̀jẹ̀ wẹ̀rẹ̀. Mísàkì ẹ̀wòrán ẹ̀jẹ̀ wẹ̀rẹ̀ lọ́nà wẹ̀ wọ́n lọ́nà wẹ̀ tẹ̀lé ní o. wọ́n ti wọ́n antoni bú ètè antoni pẹ̀lú. ọmọ

mba mma ekwuli nke a ọma ya mana ama na o o ga ya bịa bịa ijidegwe ya na mgbe bịa ga ntị ga ya onye ogbi na-eni nkwu onye tọrọ ibi ya onye na-ekwu okwu si na ọya atọrọ ogbere ogbere ihe ihe na ọya atọrọ mana onwe onye ka ọ gburu ya ọ bụrụ ụdị kesi a dapụtara ya dịga werele ya gịnị ịtọrọ gịnị ndị na-ebe a ibu zọ wecha ụlọ ewere iwe anyị mere mistake Ebuka kwesịrị Oke oke na no kwa kwa. Ebuka bịa. Oke alo kwa. Ebuka bịa. Ebuka. Fantasy bịa. Ebuka. Mana ma na ko do picture. Na onye ọbụla ga anụ nwa. Setan bịa. Agwa m achọ nye Ebuka se fra. Agba office abịa. Esenga. Ebuka were go di o tan ka. Eji bu mo de na abịa kwakwara ije to afa. Ebuka jeri na afa wa ni na ni. Anu anu adị mma wa. Eh? Emeka iya abọ ya kwọta ni. Ayo. Ni were kwele were nje. Ọmọ ihe Portfolio. All things you market. All things you market. Educate that work. Educate. That work. Educate. This is not banana. I'm not wọ́n kọ́ fún ọ kí wọ́n nẹ́gìn kọ́ ọ̀nà náà tí kò díẹ̀ mọ́ tí kò díẹ̀ mọ́ ọ̀nà náà wọ́n kọ́ ọ̀nà náà wọ́n kọ́ ọ̀nà náà wọ́n kọ́ ọ̀nà Kizike. Ati muna ati ọmọ náà jẹ wo ka yàgbé àti ní ọfọ. Yà ìgbìyà náà. Ọmọ náà jẹ wo àgbà wà. Ní àti kéé sèkò, akpọ̀jọ ṣe okú. Ewe ni iwe. Osùkú náà osùkú náà. Osùkú náà ni. Asìkú náà kì ní oṣù ọlẹ́ ní ẹ̀kọ́. Ẹwọ́pù nke ma. Ẹwọ́pù nke ma. Ẹwọ́pù nke ma. Ẹwọ́pù nke ma. Ne ne o kari kulu kun jafa lu. Onye ka ala akpọ naa. Sọnde nke m. Francis Nwachukwu leta. Ọ bụrụ ego nke Francis. Ekwe anyị ntị. Kopi egbe. Kopi egbe. Kopi egbe. Kopi egbe. mba ahụ ọbịa jụrụ ewe mba ọbịa jụrụ tọjụ ọbịa jụrụ tọjụ 60 something